yes ọ bụ chief Austin Njiligbo aka evite ọgụgharị ji omenanị patri wee bịa wee sikunu ka anyị agwa gọọmenti okwu ka nwa mgbanwe n'ime ọgwụ ya na ka achịbuga nna ndị ala echi ndị ọkụ anyị aka egwu anyị nọ ife a bụ gọọmenti wayo pati 3 lekwe lele ebelebelebele nke

anyị aka ma ụfọdụ bi n'aka na nwa enyezigbalị ya ọbẹ n'aka nwa obenye jegediva ya eme n'ụwa ihe n'igbo mama nwa nnapụta olu ndị ọrụ ji nwe chenji ya ndị ọrụ jegediva ya emewe bido kiri ịdị na bido nwa si ama ewu anyị ga-enwe na nke bụ ọgụ na-abịanwụ ndị ori eche maka na bazitochi na-edu na ndụ agbawa n'imi eme ya gbanwa atimaya ka mụtinye ike na abala na mụtinye ike na abala na ike dị na abala nwa ihe onwe gbalịsa bụlụ ụwa chi nwa olise kara ibe mmemme n'ụwa ọkamalụ ibe mmemme nwa olise wezi m bụrụ ịgba ka mụ gawa ka mụ gbaba obodo ka onye wee dị ka n'ụlọ atọla ọmalị ọmalị be atọla oveke nwobe atọla oveke nwobere isi nwee nye n'ọha ọgwa ndị ka ndị ndụmọdụ ka ndị ha igbo mụrụ ndụmọdụ ka ya maka ụmụ anya nwaobenye bụ ndụ nzuzu ụwa nwaobenye achọka nwa ebe na ụfọdụ nwere hụ na otu ntị ụfọdụ na alarị n'ilo aya ka mmanwụ na ebe ayaka ogi mana ine ụwa bụ ka unu si ya maa, Olise ụwa si n'enu ka ịrọpụta onye ya chi ya ilele ife mgbakwesị anya ọbịa na be ya mmadụ agbalị ya ọsọ nwa ịgba mma ndị na-achị ka mgbọwa ebe n'ubu n'ubu ka e bụrụ ka masị wee dị ya mgbe ka mgbọwa ebe n'ubu ndori gwụla gbọrọ ọba na-achị onye ligoro ebula gbagburu ego olozo ndị na-achị onye be elozozi ya ndị ọ na-achị onye na-egwuru agwa na naanị yi n'ụwa anya ka mma eze ụmụ igbo karabawa n'ọnwa ewe n'igbo ihe owe ya n'ụwa ya ewuwa n'ụlọ egwu m n'ụlọ egwu osi na mmiri ọrụ na mgbagwu ọzọ osi na mmiri ebaba anụla egwu osi na mmiri na akọrọ nsị ya nwanne biki dị na karigo ka ndị agbara egwu ewuwe ebumegwu nwa gara ndị egwu abagara n'ụlọ egwu

ọba dike na ndọbịa n'ọnwa oji m oruru ebe ụlọ gbanwe bụla agbata m anagbaga ihe elie mụ na ọgwụ ewe ndị ọnụ nọrọ ama ewu ka mmerukenu m anyị ka ndụ bụla abalị onile be nana agba mmele ewude ewuwo ewuwo webetere mmadụ ka anyị na-agbanwe ebe mme ka ewuwo

inawo pásítọ̀ sunmi lánà tààràtà inawo pásítọ̀ ló sunmi lánà tààràtà inawo ibi tó gbọ́ ụtụ kàtúbà obe nwe egwu n'ive ịmawa onye egwu n'ive ịmawa onye onwe egwu n'ive ịmawa onye nne na uchechu na-eme nwanne nwa ọzọ na wa milion n'ụtụ ị na-ewuwa iwe wowere na nwa ma omeghị ọgba ị na na-ewuwa ịkpa ma ị na-ewuwa onye na-achị ọsọ achị ị na-ewuwa na-achị ọsọ ị na-ewuwa anụba ọgwụ n'ọka n'ugwu na ogo mmiri ka ya asa ya ma ya lụọ enyi ya ọgwa mmiri ka ya asa ya a na-abara olu mmiri mbadubido anọmụ ịma na mmiri abịawa mụ na arụ nwayọ agbapalede ewu mama ewu unu na-ekene mmiri abanaberu na amabala dịka ozugotewa egwu dudume aka ekele tụdụdụ anyị agbọ ndị amoosu izuzu ka ma bịa ha ududu mewuo wee wuo ha oke nwa egwu dị ka ole jitewa oke dị ka ụmụ ya agụta egwu ha ọgwa mewuo wuo ero bụ n'egwu Chinasa fada na-akụzọ na n'ugbo olu egwu fada fada mmanwụ apụ teli ya wailo agati na jini bona kana ne mwa ni ya ya kokoko yende ayawane na agati na jini bo na meta ya ga mma nwa be nọ na-egbu nwa mala nwa nwanyị na amaga ọgọziri oche na igbo bụ onye ibite igwu m onye ọkụkọ na ndị ogboke na-egwu na akpa ebe onye ka nkịta ya anyị na-agaghị ije ka na igbo

obezi ọhịa ọkpana nkọ mụ ya na-adị na mma n'ụwa ọkpana nkọ na-ekere ndị m na-azụ alụ aja nkọ ba na-alụ aja ya mbụlụ bụ na-enwe ụba na-enwe ụba na ụba na-enwe ụba na ya ka ekenewe ọsọ kó bá wùlú ẹ wọ́n náà ta pàwọ́ ọ̀tún náà kó bá wùlú ẹ ẹ ká fún gbogbo náà gbà wá yẹ wọn ugobusi wọ́n lu wọ́n kàn dí àwa ká ti

ọ na-echuru echunu igbo na-eke na na gbarịma ị na-ogbabi onye nteje mmanwụ nteje ị echu ogbu ebi bụ onye nteje ị echu m ogbu ebi bụ onye abada bụ ndị ibe ọnwa na ọkụzụ mmanwụ igbo niile